if you are a consumer of electricity in the entire southeast zone ọ bụrụ na ị na-amụ ọkụ na southeast anyị na any of these five states and ịbụ estimation ka a na-enye gị this summit is for you hurry and make sure you are there at the front seat ị na-abịa chili bill niile a na-enye gị all the outrageous estimated bill niile ị na-eweta from eedc chilivancha na-abịa ihe ị ga-amụta na this summit will go a long way to help you. ndewo gị onye ma na-ege ntị ma na-ekiri ekiri ebe ị nọ ugbu a bụ na sim.siha asịrị fm onye gị na ya nọkwa taa bụ 042 Solex onye akụkọ ụwa ngwagere akụkọ nke anyị ji bịa taa ndị otu jikọrọ ndị niile na-amụ ọkụ latrik n'ala Igbo bụ otu ama dịka South East Electricity Consumers Association akpọkuola ọha na eze onye ukwu na onye nta ma nwoke ma nwaanyị bụ ndị niile ọ na-adị ka ego ndị ụlọ ọrụ na-enye ọkụ na-anapụ ha na karị ego ha na-amụta kwa ọnwa ka ha dị njikere n'ihi ọgbakọ nke ha na-ezube ime bụ ebe ndị na-enye ọkụ na ndị na-amụ ọkụ ga-ezute iru na iru ma kwuo uche ha anyị matara nke a site n'otu ihe onyonyo nke onye isi ha na steeti Anambra bụ Dr. Cyril Nwuche zipụtara ebe ọ nọ wee kọwapụta ọtụtụ ihe mere o ji wee dị ezigbo mkpa na mmadụ niile ya na otu niile ndị na-amụ ọkụ latrik n'ala Igbo ga-eso wee bịa ya bụ ọgbakọ ka o siri kwuo ha ga-enwe ya bụ ọgbakọ na Women's Development Center nke dị n'Ọka nke bụ isi obodo steeti Anambra n'ụbọchị Wenezdee mkpụrụ ụbọchị nke iri abụọ na asatọ nke ọnwa Ọgọst afọ puku abụọ iri abụọ na anọ bụ ụbọchị Wenezdee 28 Ọgọst 2024 ọ gakwara n'iru wee kwuo na ndị isi ụlọ ọrụ abụọ ndị na-enye ọkụ latrik n'ala Igbo bụ ndị EEDC ha na ndị Geometrics ga-anọ na ya bụ ọgbakọ ka ha gere mkpesa niile nke ndị na-amụ ọkụ ga-enye ụbọchị ahụ ogologo kwa dị mmanụ ka mgbede ya mere ọ ga-aka mma ka iburu oche gị kpụdobe nso ma nọrọ ala ka anyị anya na ya bụ ihe onyonyo ma nụrụ n'olu ya bụ onye isi ndị sika nke steeti Anambra dịka o si wee ma ya bụ ọkwa ya mere asịla na Solex si kama lere onyonyo ya Good morning, my dear viewers. I am Dr. Okechuku Ferdinand Siriongwuche, Chairman, Southeast Electricity Consumers Association, Anambra State. There is something important I would like to share with our people. Globally everywhere, it is a known fact that outside the security of lives and properties, outside adequate security of lives and properties, the second most important the second most powerful factor towards economic development of any nation is the availability of power, the availability of electricity. So, against this backdrop, I want to inform our people that it is important that we understand the importance of electricity towards our economic journey and development. And this is why the Southeast Electricity Consumers Association all over the five eastern states have decided to host the first ever Southeast Stakeholders Summit on electricity supply. Yes, the theme of that summit coming up is inadequate electricity supply and the future of Igbo economy. It is coming up on Wednesday, August 28, 2024, at Professor Dora Akunyili Women Development Center, Oka. If you are a consumer of electricity in the entire Southeast zone, obu ni na ị na-amụ Southeast any of these five states and ịbụ estimation kane a this summit is for you. Hurry! and make sure you are there at the front seat ị na-abịa chili bill niile a na-enye gị all the outrageous estimated bill niile na-eweta from EEDC chiliva ncha na-abịa ihe ga-amụta na this summit will go a long way to help you ị ga-amụta etu ga-esi wee malụ ego na ị kwesịrị na-akwụ ndị EEDC kwa ọnwa na ọ bụrụ ba na-edele na bill Government of Nigeria through NEC the Nigerian Electricity Consumers Association nwee ihe a na-akpọ monthly energy cap ihe onye ọbụla nọ na estimation kwesịrị ị na-akwụ ịbịa conference a ị ga-amalị ya i wee chọpụta na ihe ị na-akwụ every month n'ọkụ bụ times ihe ị kwesịrị ịkwụ so do not miss this conference we are using this opportunity to invite all and sundry all the corporate organization maọbụ ICANO maọbụ NIPRO maọbụ Nigerian mba Association Nigerian Medical Association Manufacturers Association of Nigeria, oh, every corporate organization in the Southeast Zone, the five eastern states, you are invited to this summit. Don't wait until you get a personal letter. Mba, or invitation All the entrepreneurs, the top-notch entrepreneurs anyị nọ into manufacturing, nọ into in, uh, uh, uh, production, the, the the GUOs anyị na-asụ unu bịawa na conference a chikasin na Nnewi fa ekene dilichukwu ndị niile nọ into manufacturing hotel associations printers association from the five eastern states bịawa na summit a na women development center ọka on the 28th of august 10 a.m. na-akụ akụ the keynote speaker is professor chinedu nnebo currently the vice chancellor university on the niger former vc unn former vc university of oye and former minister ministry of power na nigeria anya onyanwa ga-abụ the keynote speaker onye ga-ekwu okwu afta chinedu bụ alhaji garba sanusi chairman of nec NEC na-regulate all the discos in nigeria na-enye ọkụ ọ ga anọ ya life and direct wee gwa anyị ọnọdụ anyị nọ na ya gwa anyị ibe na-eme na ele anyị kwesịrị na-akwụ ụgwọ ọkụ onye ọbụla mụrụ anya ndị be anyị si na oke ife onye mụ anya ndị Igbo it is time to rise up ọha na eze ndị Igbo the five eastern states anyị na-akpọ unu bịawa ọha na ndị Igbo njikọ Igbo every agency everybody gbasara ọganiru Igbo bịawa na summit anụwa, anyị na-akpọ na Women Development Center Ọka on the 28th we have invited the two discos na-aserve ndị ana Igbo which is Aba Power Limited Geometric and Enugu Distribution Company Limited bụ EEDC we have invited them fa ga-abịa ka ha gwa anyị ife bụ nsogbu be kpata na ọ na-abịawa arụ inye anyị ọkụ ka ọ na-adị stedi va kwuo anyị wee mara ebe a ga-esi wee nyelebe aka onye kwuo mkpịa amala ebe a ga-esi nyele ya aka seka pụtara ka anyị nyelefe aka wee dozie obodo seka pụtara ka anyị nyelefe aka wee kpalụ ka ife dị mma ọ bụrụ to exploit our members ọ bụrụ onye kwesịrị ikwu bill 5000 n'ọnwa asị akwụọ 50000 naira yes we want to use this opportunity to also alert EEDC that some of their staff, they're very unscrupulous. Some of their staff now sabotage the integrity of that organization. But I had Russian management, they are aware. And consumers, we have evidences of members anyị na this staff ha na-ego company amara maka we will expose all of them when the time comes so if I na-ayọ cooperate with SECA ma EEDCO ma the general public cooperating with SECA ka anyị dozie ha ka anyị Igbo wee bụrụ the industrial hub of the entire Africa not just West Africa onye ka anyị si ka gwa come one come all biko nke onye chinya zelu ọ bụ na ịnụrụ afa organization gị ma ọ na afa gị anyị na-ayọ all the vice chancellors all the rectors all the provosts of colleges of education na all the universities polytechnics and colleges of education dị na Anambra Enugu Imo Abia Ebonyi bịawanụ summit a onye echezina personal letter logistics a ga-eji wee mere ihe na may not be there this is your invitation come to women development center oka on wednesday 10 a.m on 28 of august bịanụ some universities na a na-achaji 80 million 100 million 200 million 30 million sọsọ ụgwọ ọkụ on estimation onye kwuru na ọ bụ oyiva kwesịrị na-akwụ is that what they are supposed to pay according to NEC approved guideline na nwe approved map onye ọbụla ga-eji na-akwụgwọ ọkụ both non-MD customers and MD customers a na-efolokwu ya these are issues a ga discuss. Enugu State Electricity eh, Regulatory Commission na-abịa Imo State Electricity Regulation Commission na-abịa onye ọbụla bịawa ka anyị dozie n'ala Igbo anyị ọyịwa anyị na-ekwu on behalf of the national chairman of Sika, Reverend Okechukwu Obioha the chairman of planning committee Professor Chike Nwankwo and other members of Sika. worldwide. I remain Dr. Okechukwu Ferdinand Cyril Nwuche inviting you gị nwa na-ege this video you are invited share it ka viral ka ndị be anyị bịa may God bless Igbo land may God bless Southeast Electricity Consumers Association may God bless EEDC may God bless Aba Power Limited thank you. Uh huh. ya bụ ihe gị onye ụwa onye na-egere akụkọ ụwa m ịmara na etu anyị si eme ya ọ ga-abụ nnọọ ihe magburu onwe ya ma ọ bụrụ na ị ga-edera ebumnuche gị otu isi hụ ya bụ ihe nke ikiriri ugbu a na ngalaba okwu ka anyị mara uche gị n'ihi na uche onye adịghị ya njọ daalụkwa gị na-eso eburu anyị sonye ekelekwa gị asị gị jide ka iji onye asị ya jide ka o ji ịmara na nke o ji kacha mma ekpere m bụ na chineke nna ga na-anọnyere gị ọpụpụ gị na mbata gị na-etinyere gị aka n'ezi ihe niile nke ị na-eme gị taa bụkwa mbụ ị na-ahụhụ onyonyo anyị asị gị nnọọ onye gị na ya ka nọkwa bụ 042 Solex onye akụkọ ụwa yiri akwụkwọ efere mba ụwa ya mere ọ bụrụ na ka m mere dị gị mma n'obi nwanne biko ọ bụ na Facebook na Instagram ka na-ahụ ihe onyinye pịara m folo ọ bụ na YouTube ka ị na-ekiri ya bụ ihe onyinye pịara m sọskraịb ya na mgbịrịgba anya n'akụkụ ka inwe ike na-enweta ihe onyinye ndị ọzọ nga na-ewetara gị n'ọdịnihu ọ bụ na twita ka ị hụrụ ya bụ ihe onyinye pịara m folo ọ bụ na TikTok itikere m folo ma ata ọkụma igbo ndị ọma njem ọnụ igbo mụrụ nze ọzọ ekelekwa m unu wee na-asị na ọ ga na-adịrị unu niile mma o ise ngwanụ tụsawara m ihe onyonyo a hmm? na-atụsara m ya bụ ihe onyonyo na-apịrị na share button ya maara gị mma onye nke m udo dịrị unu